AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi enyi m anyị abịala n'ọzọ n'ụbọchị taa ana m arịọkwa amara chineke n'isi gị na n'isi ezinụlọ gị na-asị ka onye nwe m nọnyere gị na-eduzi ụzọ gị ụbọchị niile nke na-adị ndụ n'ụbọchị taa anyị abịala ịmalitekwa ịtụgharị uche n'okwu nke ezinụlọ ị pụrụ icheta ezi enyi m n'ụbọchị gara aga mgbe anyị na-achịkọ isiokwu anyị nke bụ otu ngozi na nkọcha si na-alụ ọlụ anyị si na ụbọchị taa na a ga-eme ka o anya ebe ngozi na nkọcha na-esi abịa gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa biko ghọta na ikike na nkọcha dabere n'aka onye kachasị ihe niile elu ọ bụ ụzọ ikike nke dị otu a na-esi alụ ọlụ ngozi bụ nke na-alụpụta ezi ihe nke na-eweta afọ ojuju nke na-eweta obi ụtọ nke pụrụ inye gị ọṅụ ma ihe nlụpụta nke nkọcha na-abụ mkpọchụ iru ntaramahụhụ anya mmiri obi ezuwe ike lee anya akwụkwọ nsọ mere ka ihe ndị a doo anya nke ọma ma ọ dị ihe abụọ anyị na-aghaghị ijide aka n'ụbọchị taa nke mbụ bụ na ọra ka ahụ ga-ahụ na ngozi maọbụ nkọcha bụ ihe nke na-enwe nkuku n'ebe otu onye maọbụ onye ọzọ nọ nhuku ya n'ezie na-emekọta ezinụlọ niile pụrụ imekọta agbụrụ niile pụrụ imekọta mba niile pụrụ imekọta obodo niile ọ bụrụ na ile anya ị ga-achọpụta na ọ dị mba ọ bụ ịgarue asị gị lekwa ihe na-eme n'obodo dị otu a lekwa ihe na-eme n'obodo dị otu a ọ dịkwanụ ezinụlọ ọba ịgarue ga-achọpụta sị na tutu alụọ ụmụaka ndị si n'ezi ahụ ọ na-adị ka ihe siri n'ọkụ ọ bụ ụdị ezinụlọ ọba egara oge ahụ ụmụ agbọghọ ha tochaa ọ dịghị ihe a na-eji ha eme ụfọdụ n'ime ha nọrọ n'ezi nne na nna ha wulitewekwa ezinụlọ nke ha ya bụrụ ezigbo nramahụ ọ dịkwanụ ezinụlọ ọba egara oge achọpụta sị na ụmụ nwoke nọ n'ezinụlọ ahụ a na-aka nka ọ dị obodo ọba egara gaa hụ na ụmụ nwoke nọ na ya anaghị aka nka nke ọzọ na-agaghị ijide aka bụ na ngwa ngwa nkọcha ma ọ bụ ngọzi malitere ịlụ ọlụ ha na-alụgide ọlụ ebe ọbụla ha kụnyere aka site n'ọgbọ rue n'ọgbọ ruekwa mgbe otu ihe ma ọ bụ nke ọzọ pụrụ ime ka ọ ghara ịdị ire ile anya nke ọma n'akwụkwọ nsọ ọbụna ngọzi ma ọ bụ nkọcha ndị akọchaworo ndị a gọziworo sitekwa na ndị chineke ji malite ụwa a ka na-alụ ọlụ ruekwa n'ụbọchị taa mụ na gị nọ n'ime ya ihe nke abụọ dị mkpa ị na-agaghị ijide aka ezi enyi m bụ na ngọzi ma ọ bụ nkọcha bụ ihe kwesịrị ilebara anya n'ihi na ọ na-alụ ọlụ gaa na-ahụ ihe nlụpụta ya ọ dị ihe ndị nke nwere ike ị na-eme na ndụ m ọ dị ihe ndị nke nwere ike ị na-eme na ndụ gị ọ dị ihe ndị nke nwere ike ị na-eme n'ezinụlọ ma ọ bụ na amaala dị ka gị onwe gị si na-ahụ ya ma ọ bụ dị ka onye ọzọ si na-ahụ ya ị gaghị ama otu ị ga-esi leba ihe ndị ahụ anya n'ihi na ihe ndị a bụ ihe ndị malitere eri n'ọgbọ gara aga mgbe gị onwe gị na-amaghị eleghị anya ya bụrụ mgbe amụbe nne na nna gị ile anya gị ahụ na site na mgbe rue na mgbe ikike ndị a na-akpali onwe ha n'ime ụfọdụ n'ime anyị ọ dị nwa ga-amụbata n'ezinụlọ gaa hụ ya ya na-akpa agwa nke na-edoghị anya ile ya anya ya dị ka agwa ya dị iche n'ihe a na-ahụ n'ezinụlọ ahụ ọ dị nrịrị ụfọdụ na-akpalite isi gaa hụ na onye arịachaa ya onye ọzọ arịakwa ya mgbe gara aga ọ dị otu nwaanyị nwanne ya nwụrụ ị ma na nwaanyị a begidere akwa a na-egbo nwaanyị a o kweghị ogbugbo ọ bụ gịnị na-ewute nwaanyị a nke pụrụ ime ka ọ ghara inwe ogbugbo n'ọnọdụ ọ nọ n'ime ya ọ bụ nke na-eme ka ndụmọdụ nke a na-enye ya nkasi obi a na-enye ya ghara ịlụ ọlụ n'ime ya ihe na-ewute nwaanyị a bụ na ọ sị na o ruola ya n'aka na ọ bụ ya nwa bụ onye ọzọ gaje ịnwụ n'ezinụlọ ahụ nke a riri ya echiche ruekwa mgbe otu onye kara obi mere ka ọ matasị na ọ bụ nwa nke Chineke ma ọ gwa chineke si n'ezie na ọ dị ihe webatara ọnwụ n'ezinụlọ ahụ mere na ọ dịghị onye na-aka nka n'ezinụlọ ahụ ma chineke were ikike na amara ya na ịhụnanya ya na ọbara jizọs kraịst nke o ji wee bịa sachapụ mmehie anyị kagbuo ya n'ezie gị onye mụ na ya na-atụgharị uche nwaanyị ahụ ọ ka dịkwa ndụ ruo taa obi m na-agwakwa m na ọ ga-ebi afọ ole niile chineke chọrọ ka o bie n'ụwa nka n'ihi na mgbe ihe ndị a niile na-eme gaa chọpụta na udo gị anya ị pụghị ịkọwa ya ị gaghị amatakwanụ na ihe ndị a abụghị ihe ndị malitere taa n'ọbụ ihe dịrị adị tutu ewebata gị n'ezinụlọ ahụ na ọ bụkwa ihe ndị bụgo ụzọ n'ezinụlọ ahụ gabigara ma anyị lebatụ ya anya na ngalaba dị otu a kedu otu ikike nke ngozi maọbụ nke nkọcha na-esi abịakwasị mmadụ maọbụ na-esi amalite ịlụ ọlụ ikike ndị a bụ ndị na-eso okwu nke mmadụ kwupụrụ ọ bụ ya kpatara o ji dị mkpa na tutu ga ekwuwe ihe ọ bụla ka ịkpachapụ anya mara ihe ị na-ekwu mara na ihe ọ bụla nke ị e kwupụrụ na-aga ngwa ngwa ịlụ ọlụ ime ihe nke asị ya mee ọ bụrụ na ị gọzie mmadụ ọ ga-aga n'iru ịlụpụta ngọzi gaa kọcha mmadụ ọ na-aga n'iru ịlụpụta nkọcha nye ezinụlọ ahụ ihe a mere o ji dị mkpa ka anyị ghara ịbụ ndị ga na-ekwu okwu na mfa hazie ihe ọ bụla nke ị na-ekwu otu ọ bụla esi kpasue gị iwe gị onye mụ na ya na-atụgharị uche biko rịọ Chineke amara ka ị ghara ikwu okwu nke ga-emecha nwee nhụkụ nke na-ekwesịghị ekwesị n'ebe mmadụ ibe gị nọ n'ebe nwaanyị gị nọ n'ebe ezinụlọ gị nọ n'ebe ụmụ gị nọ n'ihi na mgbe onye a nọ na nramahụ site na nkọcha nke gị onwe gị kọchawụrụ n'ezie gị na onwe gị ọnọdụ nke ị ga-enweta onwe gị a ga-abụ ezigbo ọnọdụ ọ bụrụ na anyị were ihe atụ dị ka nke a mgbe mmadụ ga-amụ nwa n'ihi na nwatakịrị akpazighị agwa ma ọ bụ n'ihi na nramahụ dị n'otu ụzọ maọbụ nke ọzọ ihe ị ga na-arụ bụ nwatakịrị kwuo okwu ga avụ ya ọnụ nwatakịrị emegharị ahụ ga avụ ya ọnụ mgbe ị na-avụ nwatakịrị a ọnụ echiche gị ọ bụghị ịkpọgharị gị si gị na n'ọbụ onwe gị ka ị na-avụ ọnụ n'ihi na ihe a bụ ọbara gị nke mbụ ọzụzụ ị na-enye nwatakịrị a erughị eru nwatakịrị dị otu enwe ike matasị na ịvụ ọnụ abụghị ụzọ esi ahazi ihe ọbụla nke na-eme n'ezinụlọ ọ pụrụ isi n'aka gị mụta ihe dị otu a nweta onwe ya n'ọnọdụ nke gị onwe gị nwetara onwe gị mgbe ị mechisiri nwatakịrị a ụzọ site na nkọcha nke kọchaworo ya ọ bụrụ na nwatakịrị a emeghị nke ọma na ndụ ịmaghị na gị na onwe gị emeghị nke ọma na ọ ga-ewetara gị nkọcha n'iru Chineke na n'iru mmadụ ya mere tutu ikwue lezie anya nwa chineke ọma na-ege ntị ọnụ ka eji kee ụwa ma na-arịọ ndị nne na nna na-arịọ nwoke na nwaanyị onye na-ege ozi ọma nke ụbọchị taa ka anyị were ọnụ anyị na-agọzi ụmụ anyị ka anyị were ọnụ anyị na-ekwupụta ihe dị mma ihe ga na-enye aha nsọ Chineke otito site na ihe anyị kwupụtara n'ọnụ anyị ọ na-emezu n'ime ụwa anyị nọ n'ime ya ka anyị kwa ire anyị nga Chineke ga-enyere anyị aka n'aha Jizọs amen onye okenye eze nlewemchi onye wepụtara anyị ndụmọdụ nke ezinụlọ nke ụbọchị taa arụ ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-agba gị ume ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363-7224 n'ọnwayọ mgbe anyị ga-ewebatara gị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ezi enyi m na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma at gmail dot awrnigeria at gmail dot com see.

chineke dị mma unu emeela na abụ ọma nke unu nyere anyị anyị na-arịọ ka ịhụnanya chineke baru n'ụba n'aha jizọs mara na ị nwere ike ige oziọma nke taa na awr.org gị tinye asụsụ igbo ka anyị were obiọma nabata onye mgbasa ozi onye ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ chineke anyị na-anabata mmadụ niile na ohere ọzọ nke anyị nwere n'ịga n'iru ịmụ okwu nke onye nwanyị anyị amaara m na okwu ndị a na-emetụta mkpụrụ obi anyị ọ ga-enyere anyị aka iche ezi echiche ọ ga-enyere anyị aka ịhụ na anyị na onye nwanyị na-eso mgbe niile ọ ga-enyere anyị aka iwuzi ụzọ anyị ọ ga-eme ka ndụ anyị dị mma ya mere ana m anabatakwa ọra niile ọzọ taa na-ịga n'iru na ihe ọmụmụ anyị nke sitere na akwụkwọ nsọ ka ihe ntụziaka nye onye kwere ekwe n'ụbọchị taa anyị ga-eleba anya ihe nramahụ ma ọ bụ ihe mmebi nke a na-enweta site na ikwe nkwa ọtụtụ oge mmadụ na-ekwe nkwa a na-ekwe mmadụ nkwa enyi na-ekwe enyi ya nkwa nne na-ekwe nkwa nna na-ekwe nkwa ma nkwa ndị a kwesịrị ka a na-emezu ya n'ihi na ngọzi dị na nkwa ọbụla nke ekwere ma mezuo ya ọtụtụ oge anyị na-akpa oke na-asị na ọ dịbeghị n'ụdị na oke nke anyị ga-eji mejupụta ya ma mara nke ọma na akwụkwọ nsọ na-eme ka anyị mara na ọ dị mkpa dịsịa ike na anyị ga-ekwe nkwa ma mejupụta ya ekwe na nkwa nke na-agaghị emejupụta karịsịa n'oge nkwa ihe ị nwere mee ya oge ahụ edebe na ya echi ma ọ bụ nwanne echi anyị lee anya n'akwụkwọ nsọ anyị na ọlụ ndị ozi isi nke ise anyị ga-ahụta mmadụ abụọ ezinụlọ nke nkwere nkwa nye Chineke mmadụ abụọ ndị abụ ananis and Sefere ha kwere Chineke nkwa ịhụ na alụrụ ọlụ nke onye nwanyị ma ọ bụ ije ozi n'ụlọ nzukọ ka ọ dị mma ka ọ bụkwara ihe kwesịrị ekwesị mana ha kwere nkwa site n'ihe ha nwere ọ bụrụ na ha ree ya na ha ga-ewere ya bịa nye onyinye n'ụlọ nzukọ ma ọnwụnwa batara n'etiti ha ha rere ihe ha kwerere na ha ga-ere ha nwere ike ọ bụrụ ụlọ nke ha ewuru ewu o nwere ike bụrụ ala o nwere ike bụrụ ihe ọbụla ọzọ ọ bụ ihe nketa ha ọ bụ ihe ha nwere ọtụtụ oge ihe anyị nwere ka anyị na-eji eme ihe ebe ha na-enweghị ego n'aka ha sị ọ bụrụ na Chineke nyere anyị aka anyị ere mpempe ala anyị a anyị ga-eji ego ya nye Chineke ha mejupụtara ya ma ha emejupụtara ya n'ụzọ zuru oke ha kpabiri ego ahụ mgbe e wetara ya mgbe ha rere ihe ha nwere inye Chineke onyinye dịka nkwa ha si dị mgbe ha bịara n'ihi ha chere na ọ n'iru mmadụ ka ha na-eje ka ha nye onyinye a ka ha bụrụ ndị mejupụtara ezi omume nke imejupụta nkwa ha n'iru mmadụ mana ha amaghị ma ọ bụ mgbe ọbụla anyị na-eguzo na nkwa ọbụla nke anyị na-ekwe na ndị mmụọ ozi na-edetu ya na-echere n'oge mmejupụta ya ọ bụ otu ọ dịla ezinụlọ a nwanyị na di ya Ananias and Sefere ha jere ka ha mejupụta nkwa n'anụ arụ n'iru mmadụ Pita wee na-ajụ ke nwoke ego a iji bịa ebe a ọ bụ n'ezie ihe iretara mpempe ala Pita na-akọwa site n'ike nke mmụọ nsọ na nghọta na ntụziaka na ha enwe na ike gwuojoro na ha ewetaraghị n'ozuzu oke mana nwa okorobịa guzoro n'iru ndị mmụọ ozi na n'iru mmadụ si ee na nke a ha ji ebe a bụ ego niile nke ha retara ebe a na-akụziri anyị na chineke mara na ihe niile chineke nọ mgbe niile chineke na-ahụ ihe niile ya mere tutu ị na-ekwe nkwa chịkọ onwe gị nke ọma ikwu ha na okwu a mee ka ọ bịa n'ozuzu oke Ecclesiastics n'isi nke ise na amaokwu nke anọ si na ọ ka mma na anyị ekweghị nkwa karịa na ikwere nkwa emezughị ya ekwe na nkwa nye nwata ka ị e ghara site n'ọbụ nwata ka ị kwere nkwa ọ bụ gịnị ka ọ mara na onye nwe anyị ma n'ezie na ikwere nkwa imejupụta nkwa ahụ ngozi ga-adị mana ọ bụrụ na imejupụta ya ngozi agaghị adị ọ bụ di na nwunye ịkwekọta nkwa unu mejupụta ya a na-enwe ọgba aghara dị iche iche n'ezinụlọ taa nkwa ndị a nke ekwere ee m ga-eme ee m ga-eme ọnọdụ ụwa na-akpasasị ya achọkwara m ime ka anyị ghọta na nke a bụkwa nkwa na anyị kwesịrị ka anyị na-emejupụta nkwa anyị ọ bụ na ọ dị nkwa ndị anyị kwere ka anyị na-emejupụtabeghị ka anyị gbaa mbọ were oge rịọ chineke amara ka anyị mejupụta nkwa ahụ n'ihi na ngọzi bara ụba dị n'ime ya ọ bụrụ na anyị emejupụta ya dịka o si dị aghọm dị iche iche ga-adị dịka ọ ghọrọ mmadụ ịbụọ ezinụlọ a ngwa ngwa ọ na-aza ee na ọnụ ego ya ji bụ ihe ha retara ike nke mmụọ nsọ kụdara ya ọ bụrụ onye nwụrụ anwụ akpọrọ ndị na eji ozi ka ebupụ ya n'iru ụmụ chineke na n'iru ndị mmụọ ozi nwunye ya wee bata ọ gakwa n'iru na nzọụkwụ a nke di ya zọrọ mmehie ahụ nke di ya mere n'ihi na ọ bụ ihe ha kpara akpa n'ụlọ na nke a ka ha ga-ekwu na nke a ka ha ga-eji jee nke fọdụrụnụ ha nwere ike iji ya gboro onwe ha mkpa ma ebe ọnwụ gburu ha abụọ n'iru ụmụ chineke n'iru ndị mmụọ ozi nke ahụ ha kpabiri dobe n'ụlọ ha ji ya lụọ ọlụ nye onwe ha mba ọzịza bụ mba n'ihe ọ dị mkpa dịsi ike ụmụ chineke ọtụtụ ihe na-ewezuga anyị na nkwa nke anyị kwere chineke ma mara na onye na-ekwe anyị nkwa na ị ga-ebinyere anyị bụ kraịst ma ọ bụ chineke adịghị ewezuga aka na nkwa ya ọ dịghị ihe ọ bụla nke na-eme ka ọ sịara anyị asị ọtụtụ oge anyị na-asị asị site na nkwa nke anyị kwere ma akwụkwọ nsọ na-eme ka anyị mata na ọ bụ ihe na-ekwesịghị ekwesị na ọ bụ ihe na-ezughị oke na ọ bụ ihe na-ekwesịghị ịhụta n'etiti ụmụ chineke ka anyị malite n'ụbọchị taa site na nkụzi nke akwụkwọ nsọ ghọta nke ọma na ọ gaghị abụ ihe dị mma ikwe nkwa harapụ imejupụta ya ekwensu nwere ike mee ka obi anyị jupụta n'ikwu okwu asị n'iru ndị mmụọ ozi idebe ụfọdụ ihe nke anyị nwetara ịsụ ngọngọ na nkwa anyị dị iche iche ime dị ka ọ bụkwaghị ihe anyị kwuru mana nke ọma na eluigwe na-achịkọta n'eluigwe na-edekọta kwee nkwa nke pụrụ eme nke iji n'aka rapụ ikpe na ka e wee mara gị ka e wee hụta gị mgbe o ruru na mmezu ya bụrụ ihe fịara arụ onye nwe anyị agaghị anabata ya nke ọma n'ihi na anyị asịala asị site na nkwupụta anyị ha dị iche iche ya mere ka anyị kpachite akọluchi anyị n'ime akwụkwọ nsọ were ndabara a kedabara ezinụlọ a na ntụziaka nke onye nwanyị maka nkwa gaa n'iru imejupụta nkwa anyị wee nta ọhụụ nweekwa ọgba ndụ ọhụụ rịọ chineke mgbaghara mmehie na nke anyị na-ekwuela kwee na nkwa ka anyị na-emejupụtaghị ka onye nwanyị nye anyị ikikere na mmụọ nke anyị ga-eji gaa n'iru kwee ma mejupụta ya ịnata ngọzi nke bara ụba ịga n'iru imejupụta ọchịchọ nke chineke na-abụ ọchịchọ nke anụ arụ ka anyị na-atụgharị uche n'okwu ndị a ka anyị na-ahụta ya dịka ihe mmụta nke kwesịrị ekwesị ana m arịọ ka chineke gbaghara anyị emezighị emezi anyị ma haziere anyị ụzọ site na nchigharị na nchegharị na ọnọdụ ndị a dị iche iche ka o nwee ike dịrị anyị ezi mma ka onye nwe anyị gọzie anyị ka anyị na-achịkọba okwu ndị a na mmụta ndị a iji ya tinye na ndụ anyị ichere ọbịbịa nke onye nwanyị ka onye nwanyị gbaa anyị ume ma gọzie anyị n'aha Jizọs bụ onye nwanyị ezi enyi m ọma na-ege ntị ngọzi chineke ga-adakwasị gị dịrị gị ruo mgbe ebighị ebi karịa na ị gara kwee nkwa ị gaghị emezi ya ka anyị were okwu a jijesie ya ike Chineke hụrụ anyị n'anya ọ chọrọ ka anyị bụrụ onye na-ekwu eziokwu na-eme ihe anyị kwuru dịka nna anyị Chineke imela onye mgbasa ozi Chukwuemeka aja na ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa na-adụ anyị akala ntị ka anyị gbalịa na-eme ihe anyị na-ekwupụta n'ọnụ anyị site na onye na-eme ihe masịrị ya onye na-ana akpa agwa nke Chineke na-ekwe nkwa na na emezu ya ngọzi chineke a ga-adịrị onye ahụ ka anyị gbalịa mee ihe dị mma wee nata ngọzi chineke n'ime ndụ anyị imeela onye mgbasa ozi arị ekpere anyị bụ ka chineke gọzie gị ka mara ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs onye ọma na-ege ntị ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị ọ bụrụ na ihe ndị a masịrị gị na 07063637224 07063 637224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo ọ bụ at yahoo dot com maọbụ awrnigeria at gmail com mara na ị nwere ike ige ozioma nketa na awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke dozie okwu ya n'ime ndụ ndị gere ege ma nọnyere ndị kwupụtara n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo